ihe a bụ ụkpọdị ihe a bụ ụkpọdị ahịfịa kịta ọmụ na ọmụ ya nke a na-asị na nwaanyị na-amụ nwa n'ụlọ ọgwụ ihe ọgbụgba agbagwuo ya ọ bụrụ na dọkịta ahụ ma ihe a na-akpọ ụkpọdị ụkpọdị a o weta ọmụmụ ya nke pụtara ọfụọ o sughaa ya chebe nwaanyị ahụ ihe ọgba ahụ ekpechi ya anyị ndewo biko ewe iwe maka na ịma na enwe ndị ga-abụ ikuzie ife ofu ugboro ha amalụ nwee ndị bụ na ị ga-ewetu obi a na-akụzi anya ha ewee malụ ọnụnụ ọnụnụ ya ka akwụkwọ ya ahụ mgbe nwere ife ọzọ a na-etinye ka ọsọ na-etinye ya osisi ka ya esie ka ọhụhọ ka ya ahụ esu ha esichaa ya anyị esighị esi ọhụhọ ka ya ahụ anyị esu ya esu mana ihe a ga-eji wee mee bụ na aga eji nnu wee saa ya ewere nnu sachazie ya esuzie ya esuo kọọ ya nye nwaanyị ahụ ihe ọgba na agbọghọ ya bụ nwaanyị ọ ga-aṅụ ya n'afọ oge ka ọ ga-eri nri wee ṅụọ ya mgbe ọ ga-anọ n'ihe dị ka na labdum that ebe ọ na-amụ nwa o nwere ike mụtuo nwa brọd a na-alụ na-alụ ọchị na-alụ brọd o nwere ike ịnọ ebe ahụ mana eweta ha afịa suo ya esuo ozugbo ozugbo ka ya nye ya ọ ya the blood ya apụta na ya apụtazi na mkpo ọzọ ọma apụtazi nna m ewe n'iwe ịmana ndị be anyị na-abụ isi ha ṅụọ otu ha ṅụọ ịtọ o nwere ndị ga-abụ otu isi ha ṅụọ aṅụọ ha bịa jụọ gị a ga-eji esa ya ime ahụ ọṅụṅụ ka a ya aṅụ ya wontombrez oke eh, ọṅụ ha ya ozugbo ọ ṅụchazie o nwere ike ịkụpụta from tieta ọ nọkwa ihe dịka ebe tata minits enyekwa ya ọzọ ọ ka e wee dị na ihe ọgbụgba ahụ kwụsịrị ndị nwe na ụmụafọ Igbo na anụgide na nke anyị kwuru maka mkpọdo a bụ maka nwaanyị mụrụ nwa nọ n'ime ebe a na-amụ nwa ọbara na-agba ka ọ gbawuo ọtụtụ ụmụ nwaanyị esigo ebe a na-amụọ ọtụtụ ụmụ nwoke esigo ebe a kwa nwaanyị nwunye ha n'olughị elu biko ọ bụrụ na nwunye gị jebe n'ụlọ ọgwụ onweghị onye na na-ekpe ekpere ka ife ọjọọ ruo ya ahụ mana ndị be anyị si na mkpụcha aha ụjọ ndị be anyị si na mgbochi ọya kakwa na ọgwụgwụ ya mma nwunye gị ruo ọmụmụ chọba ebe ị ga-afụ mkpọdụ tinye ya na n'akụkụ akpa gị adịka ama ama ọnịcha gwara obosi enwe ka ife jee ime ịka welu nke ahụ wee mee gịnị wee zọta ndụ kama a ga-akwa ozu ewelu nke a wee mee gịnị gbochie ife ya ebute ịkwa ozu oke na anyị bụ iwepụta ụdị ife a oke na gị bụ ịmụta kụziere nwanne gị tụsa anya bụ ozi ka o ruo ụmụnne anyị aka ndị ada ndị gboo bụ afa m na anyị n'ụbọchị ọzọ dịka anyị na-amanya bụ ọkwa onwe okenye ka mma ife gbasara ndị gboo ka ha si bie ndụ bite ndụ aka n'udo na ọṅụ kpọtụrụ na anyị ka anyị jekwanụ kụzielu ụmụnne anyị ife ada ndị gboo bụ afa m ka emesịa Shot by Bigadna Vigras